ife anyị na-achọ ịkọwa bụ na ịgụ egwu n'Igbo maọbụ ikwu ikwe ikwu ikwe maọbụ ịbụ abụ mgbe usoro ọ na-eso okwu ọbụla a na-ekwe a na-agụ n'egwu nwere mgbago na mgbada dị na ya maka asụsụ Igbo nwere mgbago na mgbada ma ịgbara nwantịntị ihe dị iche na-asụ ndị be anyị na-asụ ndị ọcha bụ na ndị ọcha nwere ike kwuo ofu okwu ma kpọgolie enu ma kpọgọlị ya ana ọ bụ ofu ife ụfọdụ nwere ike ịkpọgo anụ nwere ife dị ka ịjụ ajụjụ ee isi mmadụ ya kwuo ee isi onye ọcha ị na-akụzi onye ọcha Igbo isi ya kwukene abịa ọ sị abịa ọgbọgo iji kwu na ajụjụ ka a na-achọkwa ịjụ ife ndị ọcha na-akpụ akụ eji ɔno agyi adwo adwodwo question mark abia nyabɔ akutamiafo ma ɔgye ewu again esi ambako abia ɔsi wɔ abia ma ɔsi a nɔ ɔsi nɔ ɛɛ esi ambako nɔ ɔsi nɔ ifa na ekum ekutamiafo ma wɔgekwe ɛɛ onu enu ɔna iwege enu na iwege daani gosi ife dị iche iche. ife dị iche na fara bụ n'asụ Igbo ikwuo na ịchọrọ akwa na ịchọrọ e, ife ọkụkọ na-eyi ma ọ bụ garị na-eyi a na-eri eri a na-akpọ akwa ma isi na ịchọrọ akwa ọ bụrụ na ịchọrọ ife a ga-eyi eyi uwe ma ọ bụ afe ma ọ bụ ndị ọzọ isi chọrọ akwa ya ma ịchọrọ ka anya mmiri si n'anya pụta ma ọ bụ e, e, ife ndị ọzọ ma ọ bụ ịchọrọ akwa ọ bụrụ ị chọrọ ebe ị ga-edina edina ma ọ bụ ife dịka uh, ife ị ga-eji gafe mmiri akwa eh, ya bụ ị na-ekwezi ukwe si na akwa adịghị n'elu igwe ife na-achọ ịkọ ọ na-egwere akwa n'elu igwe ọ dịka ị bụ onye nzuzo ma ike ife ị ikwu bụ na akwa adịghị n'elu igwe ya na eluigwe eluigwe bụ ebe ọṅụ dị adị ebe akwa na ya ọ bụrụ ife a na-elulu eh, eh, uju na ya banyị sị na akwa adịghị n'elu igwe ị na-egosi na onwekwara onye ya afe n'eluigwe fancha dịka afọ ọgba ọtọ ya na ọ dị mkpa iso mgbago na mgbada nke igbo bụ ị na-agụ egwu ma na-ekwu ukwe ọ na-abụ abụ na onu igbo ị ga-eso mgbago na mgbada ka isi nkọwa ife ị na-ekwu maka ya wee pụta ife dịka ndị ọcha si kụziri anyị oge ụka ezi na ewelu ukwe onu ndị ọcha si ji ekwe ukwe n'oyibo welie na-ekwe ukwe e, ndị igbo bụ nkọwa nke ndị ọcha wetara na asụsụ igbo bụ nkọwa nke okwu ndị ọcha n'okwu igbo ife dika ezi chineke ekwezie e, nye ka esi ekwe na abụọ a na-abụ oge nkiri oge eji agba Krismas ọ bụrụ ezi Chineke nke na-egosi na ọkwa ezi Chineke ka anyị na-ekwu maka ya ọ ezi Chineke ọ bịazi nweta nghọtafie ma ọ bụ ife ịmụ amụ um, um, ụdị ife a na-egosi na ọ dị mkpa ka a na-eso mgbago na mgbada eji asụ asụsụ Igbo na asụ Yoruba na asụ ndị ọzọ dị na-ede akụkụ ana anyị ka e wee gosi isi nkọwa nke anyị nke asụsụ anyị ma na-ekwe n'onu okwe n'onu ukwe ma onu abụ ma ọ bụ onu ịgụ egwu ọja ka o ji dị mkpa onye na-ede ma ọ bụ agụ ma ọ bụ na-akwado ka e ga-esi mee egwu n'iji ọnụ e, e, asụsụ ndị Igbo ka o solu mgbago na mgbada dị n'Igbo were mie ọtụtụ ndị ife a na-ekwezi n'ụka kịta a na-adabasị ọfụma mana anyị ewelụghị ya na ka esi eme e, ife dịka ọ na-agbafenarị m e, chineke ịdị ebube chineke ịdị ebube e, chineke ịdị ebube n'eluigwe ịbụ eze ife a na-achọ ịkọwakwana chineke ịdị ebube n'eluigwe ịbụ eze ịbụ eze ee n'elu ụwa ị na-achị achị n'ala mmụọ ịbụ dikere a ga-eso mgbago na mgbada nke igbo ka esi ekwe n'okwu wetie ekwe n'onu eji agụ egwu ka ife niile wee dabasị ọfụma mana anya dị emesịa abịazi na-akpata nghọtafie maọbụ akọwara ọfụma maọbụ ife dịka ife ji akpa mụ ee eh, ọ dị mkpa ka anyị makwa na o nwere asụsụ na-eme ka okwu etinyere n'egwu ka ọ dabasị ọfụma ọ bụrụ ife niile ka a ga-eso eh, ka ndị ọcha si eme nke a ka sị ka m kọwaa